unu wake dadi kụzielie dadi kụzielie ngwanị adaobi kwuonu e s u kụọ n'aka kụọ n'aka wa wa ya wa ya wa nwanne ya ebe a nọ walikoni nyem 5 kwabenibe n'aka wee mego oke nwa kedu arọ n'ibi taa hei kedu iwe bụ 8 n'igbo asatọ kụọlụ na aka kwụọlụ na aka aka kedu ebube chukwu kedu arọ n'idu taa fọ ise hmm. kedu iwe bụ ise n'igbo achị m kere bụ 5 n'igbo kere bụ 5 n'igbo kere bụ 5 n'igbo ngwa gụọ gụọ gụọ n'ọnụ ma ọ bụrụ na icheteghị gụọ ọnụ ọkwa ịbụ na echezobe gị igbo a maka anyị a na-azị agụ ya maka onwe mgbe kwaghachi anya ngwa gụọ n'ọnụ ebubechukwu ebubechukwu ebubechukwu kedu ebe onye ibi kedu ebe 5 ọ ikwuterie kedu ihe bụ 5 n'Igbo ikwuterie ya akwa ata keeki gị ka mkpali afọ ise ngwa kụọlụ na ebube chukwu aka ọ dị ise kụọ na aka na adị kụọ aka kụọ aka kụọ aka na adị na-ayọli nkwa No, Опа! daalụnụ daalụnụ daalụnụ unu agbajigo taa bụ aṅụrị ụbọchị ọmụmụ ụbọchị ọmụmụ ụbọchị ọmụmụ onye ụbọchị ọmụmụ onye agịdịgba nwa aṅụli ụbọchị ọmụmụ agịdịgba nwa ya na oke nwa ọhịa na-eme taa ndị be igwe na-agwa anyị na-ekene chukwu maka ndụ arụ isi ike o nyere anyị mbọsị ahụrụ ụmụaka bụ ụbọchị aṅụrị ya ka anyị ji na-enwe aṅụ double birthday amụrụ na epre 3 of epre ka amụrụ ebubechukwu nwụọ oke nwa fift ya a na-emepe na abụ taa ya bụ double birthday ndewo ndị ije daalụ unu emeela daalụ You have to come here. Come here. I'm not saying a mix. I'm not saying a mix. No, but you can't get me on.